aghachaa ya anyị aghasa ya ihe na-ebe na-ebe ka anyị na-ekwu kịta ọtụtụ ndị mmadụ n'obodo ahụ a na-akpọ Naijiria na mba Anambra steeti na steeti Anambra na-akwado na-agba mbọ ije tụnye aka ha wee nwee ike ịrọpụta onye ga-achịrị ha gaba onye ga-edu ha na arọ anọ ga-abịa ọ ga-adị mma ọ ga-amasị anyị isi ụnụ na ya bụ ihe na anyị bụ ụmụnne ụnụ na-etinye anya na ya na-enyocha na-atụ aro ka ọ ga-esi gị ọfụma mana ndị nọ n'obodo na ndị nọ na Anambra steeti ma ndị nọ na steeti dị ya nso obi etu obi dị ha na ihe anyị na-anụ ma nke a na-ede n'ịntanetị anyị amaghị ka agwa ka mbilibịa dị anyị na-anụ na ndị agha na ndị uwe ojii Naịjirịa na ndị nọ na Anambra steeti otu onye kọwara na otu onye otu onye agha na ndị na-eche ha riri nne ka e wee mee ka ya bụrụ ntụziaka gaa nke ọma ajụjụ anyị bụrụzie gịnị ji nkịta ọnwụ ọ ugbu a ka ndị agha maara na nsogbu dị n'ala Igbo ma ọ bụ ndị uwe ojii mana dị na dị ka ọra ya wetara onwe ya aga m ya tinye ozi tupu m aga n'iru itinye ime ka nkata ya gaa n'iru aga m agwa ụnụ na aha m onwe m bụ Maazi oke ụkọchukwu ndị mụ na ha nọ n'ụka tata bụ Maazi ejikeme ọbasi maazị kanayo odeluga igbo mma mmanụ na ụkọchukwu Austin ọkaigbo Igbo unu asaala chi ya dụrụ ụnụ mma aga m etinye ya n'aka ụkọchukwu ka o duru anyị wee gawa. ụkọchukwu ndewo maazị oke ụkọchukwu ndị na-ege anyị ntị anyị ji aka na ụlọ na echetala ụra nke ọma taa ụbọchị nke taa bụ ụbọchị a na-elele elele nke eleghị anya a ga-asịkwa ya wụrụkwa ụbọchị anyị kwesịrị ịdị iji iji uche anyị eme ihe n'ihi na Igbo si na onye a na-ele ele adịghị mma ịtụ ntụ ntuli aka ọchịchị na-eme na steeti Anambra taa ọwụ eziokwu ọwụ ntuli aka ọchịchị iji họpụta onye ga-abụ onye ọchịchị gọvanọ ọ ga Anambra steeti mana ka ọ dị ọ bụkwa ntuli ọchịchị a na-ele ele n'obodo Naijiria nakwa na mpaghara West Africa ma ọ bụla dị gafere gawa n'ofesi akwụkwọ ihe kpatara anyị nwa bụ ndị ụmụnne ụlọ ụlọ ofesi ebe a si na-etinye ọnụ n'okwu a nke mbụ o metụtara aka n'ebe onye ọbụla nọ n'ihi na oge ọwụ ntuli aka ọchịcha ga-awụ ọ gazie nke ọma enweghị itigbuo ụzọ gbuo igbo a ga-asị na ndị igbo egosila nke ha ji wụrụ igbo ndị ji uche ha eme ihe ọkwanụ na ntuliaka ọchịcha ọchịchị na-eme taa gaghị ụzọ ọkwawo otu ihe ahụ ka a ga-eji asị ọwụnụ aka ka nnama ji eje ụmụahịa n'ihi na ka ndị na-ege ntị na ndị na-eso nta akụkọ kemgbe izu ole ma ole gara aga nakwa n'abalị ole ma ole gara aga o doona anyị anya na ndị iro agbaala anyị okirikiri ka ọ dị ugbu a ewerela ihe gbasara ntuliaka ọchịchị na-eme na Anambra steeti were ya na-eme mpụ ma mpụ ndị ibidoro ma mpụ ndị isi mbido ya isi ya bidoro na gọọmenti etiti na ndị iwu ndị ọ nọ n'aka na gọọmenti etiti ichekwa obodo ma mpụ ndị dịka ndị yiri ndị gwodogwodo ma mpụ ụfọdụ ndị ebuga ndị ndị IPOB arị onye ma maazị onye ndị a na-eze mana ya mere ka anyị ka anyị tinye okwu ọnụ nke mbụ bụ olee ihe anyị chere ihe anyị chọrọ ka ọ bụrụ ihe ga-apụta na ntuliaka ọchịchị a na-eme na Anambra taa Maazị Odeluga nwere ife ọzọ Igbo chọrọ. na ịrọpụta onye ga-edufa onye ga-ejelufe ozi ọ nwere ife ọzọ na-adị Igbo mma na-abụghị ịrọpụta onye onye fa ike inekwasị anya ga-edufa dozie obodo mee ka ife niile nke Chineke ji wee gọzie ya n'igbo na-eji ewee rụọ ọrụ ụdị ọ ga-eji Igbo ife mana dịka o si dị otego ya bụ ife ji wee fịawa arụ igbo enwezi ike ịrọpụta onye ga-echifa ma onye ga-edufa ọtụtụ mgbe kali tụmadụ n'oge dịka oge a n'ime arụ ili gara aga mmasị arụ ili na abụọ ife anyị na-afụzi bụ na ndị tigbue ndị politikal pati bụfa na-arọpụta mmadụ ọ bịa rọpụta mmadụ onye abịa omee ka osisi ya rapụ ndị o kwesịrị ijelu ozi na-ejelu onwe ya ozi na-ejelu ndị zilie bụ ndị politikal pati mana anyị na-atụ anya n'ike na mgbe ka a sị na mgbe onye ji teta bụ ụtụtụ ya na ike na tata bụ gboo na igbo na anambra nwere ike ibido gosi igbo niile gosi ndị mba ụwa afa nwere ike iji ohere a enyelụfa dịka isi ịtụ ihe tinye aka n'akwụkwọ wee rọpụta mmadụ ọkpụrụkpụ mmadụ ga-ejela igbo ozi ya na um, anyị ahụ na mmadụ ole ma ole pụtara na ndọrọ ndọrọ ọchịchị a anyị ahụkwala anụ mkparịta ụka nke a na-akpọ politikal debeti nke ha nwere na nso nso a nụkwanụ ọnụ ha anyị anụ mkparịta ụka a na-aga n'ime ime obodo mpaghara Anambra dị iche iche nke na-egosi anyị na ile anya ọ dị ka ụdị ebumnuche na-echemeche ndị mmadụ nọ n'ime obodo dịka ihe anyị na-agụta na-ahụkwa na nyonyo bụ e mkparịta ụka na-aganụ ọ ka enweghị ebe onwechaghị ebe ebumnuche ndị mmadụ na ebumnuche ndị nọ na ndọrọ ndọrọ ọchịchị a na ndọrọ ndọrọ ọchịchị a jiri zụkọọ ọ dị nnọọ anyị ka n'eziokwu eziokwu ihe a ọ ga-enwe isi maazị Ejike ndewo ee ịgwa gị eziokwu atụlechala m ya wee na-asị ọ ga-ara ahụ mụnwa isi na amamihe ga-eme maka ọtụtụ ihe na-eme na Anambra steeti ugbu a mere ka ọ raa nnukwu ahụ iche ebe ihe a ga-aga nke mbụ bụ nsogbu ndị ee maọbụ ezigbo iPod ma ndị ji iPod jiri ama m ma ịma na eh, ihe karịrị ọnwa abụọ hmm, n'azụ ruo taa nnukwu mgbaghara aghara nọ n'ụlọ mhm. a eh, na-ama ọkwa na-adọ ndị mmadụ aka na ntị ụnụ anọkọtakwala pụtasị na ụlọ na-atụ vootu anyị ahụkwalanụ ndị pụtaranụ ka ha gaa ee eh, kwalite pati ha agbagburu ya hụ na ụjọ nọ na Anambra steeti ee ebumnobi mụ na ọtụtụ ndị mmadụ agaghị apụta ha ga-anọ n'ụlọ n'ihi na ejighị ihe eji agba na ntị agba n'anya nke abụọ awụrụ ndị nwa na onwe ha na-azọ ndọrọ ndọrọ ọchịchị hmm. ole n'ime ha kwụwara aka ọtọ ilekwa anya gị hụ ndị ji ego na-egobi vootu ndị ji ego na-akwụ ụgwọ ka emebie ihe ka a kụsa ihe tinyekwa nke ahụ tụkwasazie ndị uwe ojii ma ndị ọchịagha amaghụ ebe ha kwụ akwụ n'ihi na ọtụtụ ndị na-ekwu na enweghị ka isi leruo anya ndị amalike gbara gị dewe ya uche m na ihe ile anya ndị niile kwadowere na ha ga-atụ e, vootu gbakọọ ha niile bịa gbakọọ mmadụ niile ga-apụta n'onwe ha tụọ vootu eche m n'obi m ọ gaghị eru 15 pasentị ọ bụ ndị kwadoburu ịtụ vootu gị bịazie tụnye ee eh, ụgbọala niile a na-eji anyị asịsi mba na-abata Anambra ndị mmadụ juru na mm, si na ha na-aga ka ha ga tụọ vootu ya wụ na <laughs> mụnwa imeghe ọnụ sị gị na amamihe ga-eme ọghachi ka mma, otu ihe ịjụọ m kedu nnọọ otu ihe m ga-akwụ kwudo na ihe m ga-akwụ kwudo na ya wụ na ihe a na-aga ime taa ga-agbagọ agbagọ mm. My brother have a letter. with a proper information. Make we try to this correction. Oh yeah, give me attention. Oh, yeah. All the people waiting say they be my cardio. Yeah. You they form Galadima for my matter. Hey, you can't defeat. Without you, I no go make am, I be you don't feel. without you i no go blow my brother pause and dia make i reason you kikwere i say pause and dia ka mụ pịa gị o you can never stop my shine because na god be my shine. ya <laughs> na ọ bụrụ na ihe m na-anụ n'ọnụ gị maazị ejike na anụmanụ ya nke ọma ya bụ na o nweghị onye ma ihe a dịzi ka agwọ uchichi nwe onye ma ebe ohi nwere isi mm-hmm. ka ọ dị ugbu a ọtụtụ mmadụ nọ n'Ọka n'isi obodo Anambra steeti onye isi INEC na gọọmenti etiti nọ ebe ahụ onye isi na-achịkọta ndị NSCDC National uh, Security and Civil Defense Corps Commandant General n'ebe ahụ <clears throat> onye isi na-achịkọta ụsụ ndị uwe ojii Naijiria the IGP Inspector General nke polisi eh, ndị niile awụ ndị atọni jeneral nọ ahụ ihe ọwụ mbọ a na-enwe ntụliaka ọchịchị special elections ntụliaka ọchịchị pụrụ iche n'ihi na ọ dabaghị n'oge ndị ọzọ mere ya olee ihe nke a ji dị iche olee ihe abụrụ niile a gbakọọ n'ụka? ka ọ dị ugbu a anyị ahụla ihe mere njinji jiri na mpaghara Anambra dị iche iche kemgbe abalị ole ma ole gara aga ma nke kọmishọna polisi so na-akwa mgbọ na-agwa anyị na edoola ndị ọtụtụ ndị uwe ojii na ndị agha ga-ahụ na atụrụ vootu olee mgbe ịtụ ime ntuliaka ọchịchị gịnị kpatara aka ọchịchị na Anambra steeti ga-eji enwe ọnọdụ dị ụtọ a o nwere ihe bụ ihe nọ na ya maazị oke ijụọ ọnụ ihe o gosiri bụ na ya bụ mba na ya bụ steeti Anambra maọbụ ala etu o si metụta ya dị ya bụ mba Naijiria mkpa ma ndị isi ma ndị na-azọ ndọrọ ndọrọ maka na ihe m ji asị nọ ndị isi na ndị na-azọ ndọrọndọrọ bụ na otego ihe na-eme n'ala Igbo otego ndị mmadụ na-eti mkpu otego a na-asị na na ihe na-eme adịrọ mma mana o nweghị mgbe o ji wee mmasị ndị na-anọ n'ọchịchị ma ọ bụ ndị ọnụ na-eru n'okwu ịtụ alụ na ịchọ ụdị ndị enwere na Anambra steeti ugbu a zukọ itinye ọnụ na itinye uche etu a ga-esi mee ka ya bụ nsogbu na mana oluna oge ịtụ a vootu ndọrọ ndọrọ ezuzienu ka ara ma nze bụ ka ara awụ eri udele mm-hmm. ya bụ ngịga atọtuonye ya mm-hmm. ihe dịzina ya bụ ọ bụrụ na ị nọghị n'otu nze ewee tọtuo ngịga ị na ị nọ n'ụkpa na ị ga-anọ n'ihe a ga-eri mm-hmm. maka na ọ bụrụ na o nwere ọnụ na-ekwuchitela Anambra steeti ndị a niile ị kpọrọ aha ndị isi ha niile onwere nwere onye si Anambra steeti eneghị anya ndị isi ha niile onwere onye si Abịa mana ha nche ọ dị ha mkpa anọdụ n'ọka ọ dị ha mkpa ewee wepụta usuu ndị agha na usuu ndị uwe ojii ime ka nsogbu na ọgbaghara dị na Anambra kwụsị aka nwa mgbe ọ gịnị ga-eme na ọ bụrụ na atụcha anya bụ vootu ụbọchị Satọde ọ pụtara na ha ga-anọrọ gaba ichedo obodo idozi ka ihe dị mma tupu ha anaghachi mana barak mana ah, ebe ha na-anọ ka ọ bụ atụcha vootu ka eburukwa naba ọ bụrụ na etu ahụ ị na oge ruo na mma etinye ihe dịka okwu bụrụ ilu na ụzọ dị mma agaghị ugboro ugboro anyị afụgonu ka nya bụ ụzọ si wee dị mma n'Imo steeti so ife na-ekwu bụrụ na o ndị ọ masịrị maka na n'obodo adịghị mma wuru ndị nze o ndị ọ masịrị ma ya bụ obodo adịghị mma o nwekwara ike ọ bụrụ na amụma ọ bụrụ na nwere ike ọ bụrụ o doro anya na ụfọdụ ihe na-eme bụ ihe amụma wee mee ka egwu wee jide ndị mmadụ ka e wee mebisie ndị mmadụ obi ka e wee mee ife a ga-eme maka o nwere onye gwa ọsọ na akpa a ga-echaa n'ụzọ ka abụ onye ọzọ ọ bụ ihe ka nche bụ ihe na-aga o joro odin ya mana anyị na-ekwu nke aha ka anyị chetakwala onwe anyị na anyị nwasokwa maka na ọ bụ onye kpara nkụ arụrụ dị ngwere bịara ọrụ ka ndị na asị atụ na vootu si na vootu na nwere vootu a ga-atụ na Anambra na ha ga-emebisi ihe anyị chetakwara na etu ka mbe si wee sị na ọsọsụ ya zọgbuo nwaanyị afọ ime ka ọsọ ndị nwere ọba zọgbuo nwaanyị afọ ime agbaba mbe IPOB na-asị na ha ekwuru okwu a ma ọ na ha amụrụzi mgbe ha ji kwu ma ọ na ha marọzi mgbe eji wee sị ndị mmadụ nọchie ụzọ mere ka ha nọdụ n'ụlọ mbesịrị na asọsụ ga-azọgbuo nwaanyị onye afọ ime nwaanyị onye afọ ime anọrọzi ya azọgbuo na ya onye ka a ga-akpọ etu a ka ọ dị mgbe a si na ebenebe achọwa onye bụ ebenebe ya anyị malụ ka anyị si ikpanya bụ nkụ ahụhụ ihe dịzila anyị kịta ya bụ isi dezikwa ka ọnọdụ anyị dị na mmadụ ama aṅụ mmiri tọgbu iko na mmadụ ama ezu ike na biya kedụzi ka anyị ga-esi wee bido chọba ka ọ ga-esidole anyị mma n'ọnọdụ anyị nọ n'ime ya kedu ka Anambra ga-esi dị mma ma atụrụ vootu echi nke ọma ma ọ na-atụrụ vootu echi nke ọma o doro m anya na ndị ga-akpọ rịzọltụ anọdụgo ka anyị mazie ka anyị ga-esi bidogaba <laughs> e, e, e, ịrụtụla aka n'otu ihe na-eme n'ụwa otu ihe anyị tụnyere ihe anyị tụnyere bụrụ ọnụ ya ọnụ na ya kemgbe izu ole ma ole na-aka ma ọ bụ aga asị dị kemgbe kemgbe anyị bidoro ikoro a mgbe ọbụla arụtụrụ aka n'ihe ndị na-asị aga atụ aga eme ntuliaka ọchịchị aga eme ntuliaka ọchịchị ị na-ajụ sị ịsị na aga eme ntuliaka ọchịchị onye ga-achị obodo onye ka onye ụnụ ga-eji aka ụnụ achị obodo mm-hmm. olee ọnọdụ unu nwere ịchị obodo ọ bụrụ na ụnụ asị na aga enwe ntuliaka ọchịchị ọ bụrụ na enweghị ntuliaka aka ọ onye gọvanọ na-achị ugbu a nke oge ya zurula ya nwa ga-anọwazi ọ ga-anọ n'aha onye n'aha ụnọ ka ọ n'aha ndị Anambra ka ọ n'aha ndị Igbo ka ọ n'aha ndị gọọmenti etiti ee ụmụnne anyị anyị na-ekwukwana ọ na-awụ anyị kwuo ebido tigbuo ụzọ gbuo kparịwa mmadụ ibe anyị a Igbo si na agbaghị agbajie nta gbagbuo anụ onwe ya onwe onye ma aha ya n'ihi na ekwuola mgbe mbụ asị aga Ah, sit at home onye ọbụla ga-anọdụ ụlọ ụbọchị mọnde ọbụla ụbọchị mọnde ọbụla anyị ahụ na ndị uru unu ewerela ihe unu kwuru dịka maazị oke jiri kwuo na mbesi esi su na ya ga-azụgbu nwaanyị afọ ime ọsọ esu ndị nwere ọkpa zọgbuo nwaanyị afọ ịgbasi ebo ya mbe tupu ọtụtụ ndị m hụkwara na-ekwukwa n'okwu n'aha ah, IPOB kwesịkwara bụ ndị gụrụ akwụkwọ kwesịkwara bụ ndị nwere akọ na uche tupu gị mee ihe tupu gị mepee ọnụ kwuo okwu gị jụkwa n'onwe gị ajụjụ si ihe a anyị kwuo ya olee ihe ọ ga-apụta ihe a anyị mee ya ọ ga-apụta gịnị mm-hmm. ka ọ dị ugbu a egbuola nwa amaala Igbo dị dọrọ akụnyere ebola ya ebe niile emere mkpọtụ ebola ya ihe ọ fọziri bụ ka ebo kwuzie ihe na-eme na West na nke mere na Ọyọ nso nso na nke mere na nke na-eme na North Central ihe ọ fọziri wu isi na IPOB na na Boko Haram bụzi otu otu otu ọ bụrụ na icheta mgbe e mere mgbe emere mere na Lagos eje na nke ọba Lagos mebie ihe e aka na-ebu ya IPOB ruo taa aka na-ebu ya IPOB n'eziokwu eziokwu okwu atọni jeneral kwuru na nso nso a o lere ihe niile mpụ niile na-eme mpaghara naijiria niile mana nke mere na nọt central mana nke mere na-eme na nọt west mana nke na-eme na south west ewere ihe niile nye ya ipob n'isi gịnị kpatara eji eme ha n'ihi na ị kparala nkwa ahụhụ ndị iro gị ewere ngwere chinyere gị bịa bịara gị nkwa ahụhụ ahụ gịnị ekwuwa anaghị eche echiche ekwuchi abịa chewazie nke a sị na anyị ewepụla e, anyị agazi enwe ịnọ n'ụlọ n'otu izu onye ọla ga-amewe ihe o kwesịrị ime ndị iro na ewerela ya ha ewerela ya kpaụnụ kpaụnụ kpaụnụ kpaụnụ overhead mhm. ihe ọbụla mere ugbu a onye ọbụla pụtara taa ihe ọbụla mere ya a ga-ekwe ya IPOB mhm. maọbụ ndị uwe ojii ta ndị uwe ojii gbagburu mmadụ a ga-ebo ya IPOB mhm. anyị ahụla ihe na-eme n'Enugwu ndị nọ n'uwe efe ndị eh, agha Naijiria. na-ebu mkpamkpa na-agba ụlọ ndị mmadụ ọkụ na-agbagbusi ndị mmadụ ndị uwe ojii na ndị agha si ọ ndị IPOB ndị IPOB zọgwa anyị mana anyị amara na ndị dị ihe ahụ maka na ile ha anya ndị agha bụ ndị they are not soldiers they are not Nigerian soldiers mara the discipline ịmara ihe ejiri mara ndị Nigerian soldiers o nweghị ike ịhụ onye ọbụla nọ n'ikwu onye Nigerian soldier na-elugbu ahụ ọnụ mm-hmm.

maka na Igbo kwuru okwu si na ofu aka lụta mmanụ zuọrọ ọnụ hmm. maka ọbụrụ sọsọ na a na-ebu ipob ife ọbụla nọ na onye ọbụla bụ onye Igbo akpọrọ Emeka akpọrọ Nnamdị Chukwuemeka ka a na-ayọ Nnamdị Ebele Agnes ife niile ịbụrụrụ onye Igbo ịbụ ipob ọ mhm. nwere ka ị esi gọ ịnọzi asị ka ị gọba na-asị o asị ya oke kedu ka iji esi ala iso na ndị Igbo niile ọkwụ n'ọnụ bụ nsogbu dị na Naijiria. and ọ sọ na Naijiria, na mba ụwa niile Igbo abụbụrụ ndị onye ọbụla na eze ndị Igbo na fa na ụdị dị iche iche maka ọtụtụ ndị Igbo emego ife siri ike Igbo ji ụwa ji wee na-asọpụrụ ndị Igbo ma ọ pụtakwu na ụfọdụ etu ndị Igbo si eme etu Chineke si edu ha ma na-eme ọfụma n'ọtụtụ ife niile fa na-eme o nwee ndị ọsọrọ ọbụrụ mmadụ ncha fụrụ anyị n'anya ọbụrụ mmadụ ncha ga-afụ na mm, na-asị na asị na na ekere Chineke maka etu ụdị akara aka maọbụ ịgba mbọ maọbụ ike dịka onye na-achị obodo Naijiria taa onye isi ala Naijiria taa n'isi ya n'isi ya mgbe ọbụla o chetara ụra ihe na ya n'isi ọgụ ha lụrụ kemgbe kemgbe afọ iri ise gara aga mm-hmm. and uh, iju ụfọdụ ndị ọcha ebe anyị nọ na Amerịka na ndịda um, saut mgbe a gbara oru ndị Igbo fana eze Igbo eze ịkpa ọkọ fagasị nọ ndị a na-enye nsogbu nọ ndị na-enye nsogbu ihe ị na-ekwu maka onye isi ala onye isi ala jelu jelu COP 25 ebe a na-akpa maka climate change wee yi ugo gbasatara ndị agha Veterans Day ndị Naijiria ya bụ Red Red river a na-adịghị nke ncheta mgbe nọ Boys Brigade anyị na-ele enye anya ya ele natalụ ha ego ewee nye ndị ewee nekwado ndị agha ndị mụrụ na ndị nwunye ha na ụmụ ha fọrọ abụọ otu onye nta akụkọ wee jụọ ya kedu isi ugo ahụ otu o wee kọwaa nọ iji wee cheta maka ndị agha Naijiria ndị nwụrụ na na inye Naijiria oge ha n'ọnya ka a na-eme iji wee cheta ha wee kwuzie nke a jụrụ ya wee sị n'ọnya ihe m ekwu nke a bụ na o nweghị mgbe okwe ha adịghị ya n'ọnụ n'ọnya eji e agba mbọ ka Naijiria bụrụli ofu na nkewa ama dị na Naijiria maka na ha anụla ọgụ iji wee mee ka Naijiria bụrụkwa ofu na-enweghị nkewa na nkịta na ndị na-eme mkpọtụ ihe nji ekwu ihe ahụ ka anyị mara ebe uche ya na ebumnobi ya dị oge ọbụla dịka isi kwu ihe dị ya n'obi bụ ọgụ anụrụ etinye nwa si akọwa ya bụ na ọgụ ya nụrụ nke e wee debe Naijiria ka ọ bụrụ ofu nke ọzọ kwanụ na n'isi ọgụ ahụ ebebe obebe maka ọ na-afụ ndị na-asị ka akpa anya bụ ihe aba maọbụ na ọ dị Naijiria dị ka ọ ga-adị n'isi ya ọ bụrụ nnupụ isi nye ya na ha na-achọ ikebikwazi Naijiria nyenwa na-agba mbọ ebe a chọkwala ọgụ ọzọ ọgụ na-adarịsị ya na ihe iji e adị ama ama maka ndị na-ege anyị ntị ọ bụrụ na okwu omume nwanne anyị nwoke a na-akpọ ụdamarasị nwere ike isonye anyị na nkata n'ihi na ọ bụ otu onye na-eleba anya n'ihe gbasara ihe ruru onye human rights na ọkacha na mpaghara ọwụwa anyanwụ na Naijiria na Naijiria niile na-ewepụtakwanụ ihe edemede na etumunuche na atụmuche ihe gbasara ihe ruru onye human rights anyị ka na-eche ya ka o sonye anyị na nkata mana ọ dị ka anyị akpawala nkata ihe gbasara ntuliaka ọchịchị na-aga na-ebido taa na Anambra steeti ọ dịka anyị ekwurula ya baa ihe ọzọ mana ihe abụọ ndị a dịka anyị kwurula ya baa ihe ọzọ bụkwa otu ihe n'ihi na ka ọ dị ka a nọ na-akpa nkata ka ihe niile a nọ na-eme ụra ahụna na ọ dịzi ka agwọ nwere isi abụọ hmm. maka na ihe a gbasara gbasara otu anyị si eche echiche hmm. na otu anyị si eme ihe n'ihi na kama a ga-enwe nkata kemgbe a na-ekwu ihe gbasara ntuli aka ọchịchị a kama nkata ga-abụ kedu onye ga onye wu onye ga-akacha mma a ga-ahọpụta ka ọ wụrụ onye ọchịchị Naijiria, ihe anyị ka na-ekwu okwu ya bụ ndị mmadụ ha ga-ejiri isi ha ga tụọ mee tụọ vootu jirikwa isi ha lọta ụzọ ihe abụọ si jikọ ọnụ mana ọwụ dị nkata ka ekwesịrị dị na-akpa n'ala Igbo ajụjụ a na-ajụziwo onye na eji ịtụ vootu ọ ga-eji isi ya jee eji isi ya lọta ọ bụrụ na ihe a bụ nkata anyị ga na-akpazi n'ala Igbo o nwere ihe fọrọ anyị maazị Ejike dịka isi kwu ihe a niile jikọtara ọnụ ihe a niile jikọtara ọnụ ile anya enwere otu ihe ndị Igbo ghọtara kama na ee anyị echepụtabeghị otu e ga-esi gbaa ihe a mgba n'ịtụ oye ya bụrụ na enweele ndị bi n'obodo a kpọrọ Naijiria ha agala fọrọ ntutu taa na Igbo agaghị ebilie ha n'obodo ahụ ile anya ihe na-eme mgbe ọbụla ọ dị ka nwa amadi onye Igbo ọ na-ewelite isi a ga-achọ ihe e ga-eji wee butuo ya mgbe ọbụla ọ dị ka Igbo o jikọtala ọnụ lee ma ha ga-azọ isi onwe ha ọ ghaghị inwe ka ha ga-esi chọọ ka e ga-esi butuo ya ile anya n'ala Igbo taa ee ịtụle ọchịchị mgbe Igbo chịrị onwe ha chijiama ee mgbe politiks mbụ nke Shagari na-ekwu eme mgbe e nwere ee ọbụlagodi e, e, e, Ifeanyị Chukwu na Mbakwe mhm. ledala otu ala Igbo dị kemgbe ahụ ile anya ya dịka ewere n'ihe ga na-etisa ewebata n'ala Igbo nke wụ ee eh, anyị ahụla ya ọtụtụ oge ndọrọ ndọrọ ọchịchị a na dọkịta ndị mmadụ amarala enweghị adị nke nwere aụni nwere ike ịga jụ ndị Anambra si ha elee ihe unu chọrọ ha niile ga-agwa gị anyị chọrọ ezigbo ọchịchị anyị chọrọ udo anyị chọrọ ka e wepụrụ anyị aka enwe n'ofe mm-hmm. ndị ndị elekwenụ mana onye ha chọrọ ha marakwala maka onye Igbo ọbụla chọrọ igwe onwe ya eziokwu ga-agwa gị na isi Igbo na ọganihu taa bụ na Anambra ka ọ na ọ Anambra ka nwee ego Anambra eh, ka wụrụkwa ndị ma ka e ga-esi jikọta nyụọ mmamịrị ya agba ụfụfụ ee ọ ya ka o ji dị mkpa na Anambra agaghị agazi n'ihu maka na ile anya ihe ọbụla masịrị gị kwuo maka e, Peter Obi otu ihe na-agaghị agbagha bụ na enwere ụfọdụ usoro ọ tọrọ n'ala Anambra merenụ ihe na-aga ledala ihe dịka ịgụ akwụkwọ mgbe ọbụla ị e na-elele ule ule ọbụla masịrị gị lele Anambra bịa ha ebugoro ụzọ kpocha ikpocha ndị ọzọ abịawa ọgbagha aka ọgbagha aka ọ ewebata onye na onye mma ka esi echekwa obodo ihe ọma abịa ana m agwa gị na e nwere ndị ọ dị mkpa na Anambra agaghị ahụkwa ihere ọzọ e nwere ndị chọrọ ka e bubata ọchịchịrị na Anambra anyị niile ma nke ahụ kama ihe a ga-ajụzi onwe gị ka ị e nwee elekwe ị ga-esi gbochie

osi ya bụ okwe gbachie sọ gị bụ eze ga-akwụ ọtọ onye ligoro ebutu onye ịgbagbuo ịgbazoro ihe ị na-achọ ịkọwa ihe ọnwa ị na-arụtụ aka maazị Ejike bụ na ihe awamameme awamameme ndị iro Igbo kpacha anya na-eme ka mana na maka na ọwụkwa naanị na Anambra elechakwa Anambra nwere ego Anambra nwere ndị gụrụ akwụkwọ ebe ọzọ e nwere ndị gụtara ezigbo akwụkwọ steeti ọzọ n'ala Igbo wimo ka esi arụrụgbu ya kemgbe kemgbe afọ afọ ole ma ole n'ihi na ndị dịka isi kwuo abịa na ndị iwu ndị anya ga-akpọ strategic strength strategic eh, issues hmm. ọbụ a na-akwụ indọstrị indọstrị enwere indọstrị nwee indọstrị mm-hmm. ọ gaghị ewere indọstrị eji eme indomi na coca-cola ji tụnyere indọstrị na-arụpụta ụgbọala na-arụpụta ihe eji arụzi ụgbọelu mm-hmm. na-arụpụtakwa homvi mm-hmm. ndị agha Naijiria ji alụ ọgụ enwere ihe dị iche mm. obi erubeghị ndị mmadụ ala dịka isi kwuo ndị ndị ọ na-anụ ọkụ n'obi ịhụ na alalụrụ ala Igbo n'ihi na ewere onye omekome ume umeagụ tinye ka ọ bụrụ gọvanọ Anambra steeti o ga ihe niile ahụ kpụsasịa ya o doona anyị anya o teela anyị nọ na-ekwu okwu a na ihe awụ ebumnuche ndị iro anya mm-hmm. ajụjụ anyị na-ajụzi onwe anyị dịka gị onwe gị si jụọ eme ihe agha n'ihi na emechaa ntuli aka ọchịchị a ha anyị amabeghị ihe ga-adapụta na ya mbido ibido ntuliaka ọchịchị oge bido ihe dịka ebe 8 o'clock n'elekere asatọ n'ụtụtụ ihe na-akụ ugbu a wee elekere ọ na ojewara ịkụ elekere anyị amabeghị ihe ga-emenụ ka ọ dị ugbu a I'm monitoring this on satellite watching what is happening in the various strategic places ma na Ọnịcha ma na Ọka ma na Agụlụ mana eh, Nnewi mana ụbụla to see what is happening mana ebe niile ka m na-ele anya na ebe niile dị kpụchaa onweghị ihe ọ dịghị ka nwere ebe ihe adịghị ka ebe ndị mmadụ ga-apụta etu ime ntuli aka ọchị from my satellite watch here ya wụ ike na ihe isiokwu abụrụzie ọ bụrụ na ndị mmadụ apụtaghị tụọ mee ntuli aka tụọ vootu olee otu anyị ga-esi kwete na ntuli aka ọchịchị a nwere isi ọ ya bụ otu ajụjụ anyị ga-ajụ onwe anyị olee ihe anyị ga-emezi gawa n'ihu maazị oke tupu anyị agawa n'iru tupu aga m n'iru ikwu ihe m ga-ekwu achọrọ m ka m lụtụ aka na ndị nọ na nkata ndị na-ege anyị ntị na-agwakwa anyị okwu na fesbuk. o nwere onye nke na-aza atụ onye mere ọ na-akọwa na ya onwe ya nọ na nka na ife eji atụnye aka ya n'aka n'ọzi ka hmm. ọ na-eme ka obi na-atọ m ụtọ na o nwere ndị ọ dị n'obi ịtụnye aka na ife ndị a na-achị achị ụkwanụ ha nwa bụ ndị nwee ike ọ ha nwa were ike ahụ nye ndị ga-achị ha etu esi eme ya bụ ihe ịrọpụta hmm. lekwa onye dị m mma ka o mee gaa n'iru atụ onye mere ukwe jisie ike ịgazi n'iru ịza ihe ị na-achụ kedu ka a ga-esi mee ka ọdịniru dị mma ọkwa na ihe anyị na-ekwu na onye amara ebe mmiri bido mara ya ama ama mgbe ya bụ ihe rapụ ya maka na ọ na-ewute m na nne ege ntị ụdị nkata anyị na-ada akpara n'ihe gbasara ntụziaka ọtụtụ na-eche ma ọ bụ ị na-ege ntị ihe ndị mmadụ ada ekwu mana ọnụ okwu ha ji ekwu ya ị ga-aghọta na etu esi akụ ya naanị ekwu ya ndị gọọmenti ọgụ oyibo ọ dịka ihe gbasara ndị ọzọ ka ọ na ọ bụrụ ihe gbasara anyị ọ kwere ya ka m na-eche na ọnya na-eme mmadụ wee kwechie obi kwelu rie ego ekwesịrị iji jee ozi n'obodo maka na o were ya na ọ na-eri ego ndị oyibo ego ndị gọọmenti ọ bụrụ ego nyanwa ego ụmụnne ya na ego ndị obodo ya ka ya na-eri Mhm. ọkwa ya melụ ndị na anyị na-etinye aka rọpụta si ha jee nọchite anya anyị luo ewole ego e kwesịrị iji lụọ ọrụ na be anyị tinye n'akpa ha na-eme ka ọ dị ha na ndị enyi ha mma maka na ha were ya na ihe awụ ihe gbasatara ndị ọzọ ọ bụrụ ihe gbasara ha mana ọ maka na anyị arapụgo omenala Igbo mana omenala ọfụ anyị na-achọ ya iwepụ anyị amụtabeghị ya anyị ewelụbe ya ka ọ bụrụ nke anyị mana anyị na-arapụ nke anyị nwere na omenala Igbo ọ ọra ka mmadụ na-alụrụ ọrụ anyị ma na otu onye adịghị ọha mm-hmm. otu onye siere ọra ọra ga-erichanwụ mana ọ fịakwazila arụ na ọ bụrụ na ọra ahụ sielu ofu onye maka na ọ ga-afịa arụ iricha ihe m ji ekwu ya bụ na ndị na-atụnye aka karịrị ndị ha na-arọpụta mm-hmm. ofu onye ofu onye amụma sị na onye onye ziri ozi adịghị aka onye ozizi ya mm-hmm. anyị nwa bụ ndị na-ezi ndị anyị ziri ya ozi kwesịrị onye ahụ checha ozi ọ gwana anyị ka anyawa agwa egwu ka mbilisi anyị maka na ọ onye zi nwata jide nkakwụ ga-ekunye ya mmiri ọ bụrụ nwata jee jidecha nkakwụ ọ pụtakwọcha aka o were mmiri wụọ ndị ya jide nyabụ nkakwụ mhm. ebe ka ọ ga-esifụ nyabụ mmiri ihe na-ekwu bụ na ọ bụrụ na ndị a na-achị achị etu anyị si asụ ya bụ asụsụ ebidoro kịta malụ na ọha nwanwe ike o nwelụ ihe onyonyo ifụrụ na mmụọ afọ na mgbede na azụ keke tinyere ebe a na-akpa nkata na ụga ndị mmadụ na na-ekwu ka ọ ga-esi dị mma ebido bara ka e, e, onyonyo bido ihe nwoke na-ekwu maka ụlọ akwụkwọ dị na ụga na ndị nkụzi ezuru ụmụaka na ndị nkụzi onye na ọlụ oyibo onye na-ezumike nka na-adị eweta ndị ọfụ idochi ndị nọ na ezumike nka ụmụazị a na-eji akwụkwọ mana nwere onye na-akụziri ya wee kọwazie na ife o ji ewutie bụ na ndị a niile na-azọ ndọrọ ndọrọ na-ekwu ka ha ga-esi mee na nke ha mere na nke mere na o nwere onye n'ime ha ụdị ife ahụ na-emetụ onwere nwere onye olutela otu o nwere onye nyere aka iji wee dozi ya ibe mana oluo oge ịdọ ndọrọ ndọrọ ya amala na na obodo ugadi gbadata ịbịa gwa ha ife anyị eme na ife anyị eme ụdị nkata ahụ kwesịrị ka a na-akpụ ya n'o ọ masịrị m na m fụrụ na na-akpa nkata ahụ o m eh, obiọma ịma na etu ọ dị na ụga ebe ndị ọzọ ya bụ nkata na-aga mana o kwesịrị ka ụdị ha ahụ bụrụ ihe a na-eme kwa daa ka obodo ọbụla na-eme maka na obodo ebe m bi ọ na-agba olu oge ịtụ vootu o nwere ụfọdụ ebe gasị dịka Iowa ọ na-agba eluo asị ife ha na-eme wụ kọkọs ya ha na-agba izu etu ha si arọpụta onye ya anọchite anya ndọrọ ndọrọ ha wee gbanya izu agbachi izu ọ bụrụ na ekwekọrịtara e, e, e megide megide wee nwere ebe ekwekọtara nwee ndị ga-asị na-ekwe onye anyị rọpụta o yiri omenala Igbo hmm. maka na Igbo na-asụ n'onu n'onu mana anyị gbuo ụkwara ọ bụrụ ofu ọ na-abụ oluo anyị agba izu anyị gbachi izu anyị ekwuo ka ọ ga-esi anyị mma ọ bụrụ na ya ebidoro nkịta agbara ya bụ izu ka ọ ga-esi dị mma echi maọbụ Andy Ube ahụ maọbụ Ifeanyị Ube ahụ maọbụ Godwin Mmadụka ahụ bụ ozi Igbo bụ onye ọbụla ọsọ ya bụrụ a sị na onye bụ onye arọpụtara maọbụ onye itili ka ọ bụrụ onye na-achị Anambra steeti onye ọsọrọ ya bụrụ ọ bụ na ya ebidoro ka ndị a na-achị achị na ndị nwe obodo na ndị nwe ike babanya bụ nkata ka ọ ga-esi dị mma ọ bụ na a gbara ya bụ ụzọ obere mba echi ya wụ ihe anyị na iji na-ekwu okwu o nwere oge anyị lebachara anya n'ihe gbasara ahịara deklarashọn anyị tinyere ọnụ n'ihe gbasara ntuliaka ọchịchị na ndọrọ ndọrọ ọchịchị otu n'ihe anyị rụtụrụ aka bụ ihe a na-akpọ ọpshọn A4 nke hmm. ọkammụta e, e, Humphrey Nwosu wụbụrụ onye isi INEC na 1993 rọpụtara n'ihi na ọpshọn efu ahụ hibere isi n'amaala ndị Igbo ka ọ dị ugbu a o doo n'anya anya na usoro ntuli aka ọchịchị a edo ehiwere nke bidoro na gọọmenti n'etiti ya gbasawa ya wụrụ ka ọ wụrụ ya ga-agasị na ihe a na-akpọ yunifọm electoral proses enyeghịra anyị aka n'ihi na ihe ọ bụrụ pụtara bụ na a na-esi dịka esi mee n'Imo emechaa ntuli aka ọchị esi na ebe e elu webatara anyị mmadụ mm-hmm. otu ihe ọwa mgbe ndị Igbo kwesịrị ịbịa chewe echiche anyị asịghị ndị na-ekekwa anyị ntị onye asịkwala na ọ na-abụrụ ọ na anyị na-ekwu ihe ọ dịka ga-asị na anyị enweghị mmasị na ndọrọ ndọrọ anyị ga-asị ka anyị nwere onwe anyị ee anyị nwere onwe anyị mana ka anyị ka nọkwa na Naịjirịa ụzọ ndị ọzọ anyị nwere ike isi na-enweregodo onwe anyị dịka abịa n'ihe gbasara ntuli aka ọchịchị dịka esi eme ya n'obodo Amerịka ebe anyị nọ steeti ọbụla nwere usoro nke ha ọ bụrụ na anyị nwee usoro amaala dịka usoro anyị si eme ntuliaka ọchịchị anyị nke maazị ọkammụta Humphrey Nwosu kpọrọ ọpshọn A4 mm-hmm. nkata a maazị oke na-ekwu okwu ya bụ nkata anyị hụrụ n'onyonyo a na-akpa n'ụga eleghị anya nkata gara agwụ nkata gara enyere ha aka wezụga mmadụ ndị awụ ndị efulefu a nọ na mba na-alọghachite naanị mgbe o ruru na ndọrọ ndọrọ ọchịchị ha lọghachitesi bịa kere ha n'ihi na ihe ọpshọn efu ọ na-eme ya ụda ị ga-ebudogodi n'ama nna gị ka ụmụnna gị si gị ee bịa jeere anyị ozi ya ọ o kwesịghị ekwesịwụ na emechaa ntuliaka ọchịchị onye ọbụla ala anyụ is mgbe o rukwara ọzọ anyị adapụta ndị ahụ na akụkwọ anyị ọkpọ n'isi na-aka na-akụ anyị ọkpọ n'isi igbo o mgbe anyị ga-ebido kpawa nkata asị ka anyị ka nọbere na naijiria apụkwadị ma na-emegbu anyị emegbu na anaghị emegbu anyị emegbu anyị erubeghị mgbe anyị ga-ebido kpama nkata asị na ndọrọ ndọrọ ọchịchị ọzọ na-abịa lekwa ka anyị chọrọ sị ka eji mee ya na mpaghara ọwụwa anyanwụ naijiria my matter. you try now, you go my brother no see you as star o nwere onye furu bido ewuo gala ma ọ no dey give me food eh no dey stress my life onye ewu oga dị ma no dey mọsolime solime elime jesus mgbe nwilo ịgba mọsolime solime ịgba mọsolime solime maazị Edeluga mba ife ikwu dịka efifie maka na a na okoti emere ife o ji bụrụ okoti ụmụazị ekpori ya na ọkọchị kpori ya n'udu mmiri ee ị na-efu anya dịka isi kọwaa a na-atụ vootu onye nwoke onye isi INEC na Anambra onyeisi ndị amị nọ Anambra onyeisi ndị judishiari nọ Anambra ife niile a na-ekwu ma ndị DSS na ife na onye ejide na-asị na onye gburu onye a na onye mere onye a na onye na-enye nsogbu na ndị na-akpa mkpamkpa ka ofu ife a na-eche a na-eche ife ahụ atụta ata onwerozi onye na-ajụ ije a ndị abịalụ ezigbo ije onwekwa onu ada anụ ndị nze abịara anụ onu ndị igwe na ndị ọchịchị ọdịnala anụrụ onu ndị afịa anụrụ onu ndị ụmụ nwanyị ya bụ ịfụ na mmadụ ama nnọ mmadụ mmadụ na-esi mmụọ mmụọ ọ bụrụ na obodo anyị ka a na-ekwu maka ya anyị kwesịrị ọnụ ga-elu anyị n'okwu ada uh-huh. ekwu okwu olu Abuja ndị Abuja eluzi Abuja onye ọbụla bịara ọfọsịlịma mana ọ bụrụ na ịda abata na ụmụnna bata na bata n'obodo bata na kọmuniti olu kwesịrị ịlụ anyị n'okwu na ya dịka ndị afọ na-akpa nkata na ụga fayọrọ ụtụtụ mmadụ pụta akụ ekwe kụọ ogogo ndị mmadụ pụta ma wee na-achịkwa na efe na-emebe anyị na efe na-emebe anyị na efe na-emebe anyị na eke ọnọdụ anyị si dị na eke ọnọdụ ụmụaka anyị si dị na ọ nwekwa ndị ga-eji ego bịa mana eke anyị ga-esi ebụrụ ife aka anyị ga-eme ọ dị mkpa n'Igbo bido kịta maka na ọkwọ mma onye ji ka o ji ya n'aka maka a na-asị o oh, mgbe anyị nweta Biafra enweta Biafra na ofu ife afụ na-eme kịta ga na-emekwa ma ọ bụrụ na anyị wee mere gịnị anyị agbanwụrụ anyị ọkịta ka anyị ga-enwe ike wee tụba alụ kedu ka anyị ga-esi na-achị ala Igbo ka ka ba anyị ga-esi dị maka na ife na-eme kịta bụ nọ nke a anyị ka anyị na-ekwe ụfọdụ agba nkịtị maka onye ekwuru okwu kwere ekwe onye ekwuru okwu o kwere ekwe ee ọtụtụ ndị mmadụ ama mfe apụta tata mana anyị na-ayọ onye ọbụla gbaa mbọ gbaa mbọ kama nnukwu ụda egbe lazie n'ụlọ mana ọ bụrụ na a na ebe niile dị jụụ jielu tụwa vootu gị ọyị onyinye Chineke nyere ọ bụrụ Naijiria ka ị na-atụrụ vootu ibe ị na-atụrụ vootu bụ ị na-atụrụ vootu onwe gị ịmalụ onye ga-anọ n'ọka wee chịkwaa Anambra na-arọ ịnọ na-abịanụ onye afọ ga-abụ na pọtholu ekpuchilie mmiri gọta maọbụ ejela akwụkwọ akwụrụ ndị ọrụ ụgwọ e, onwe e, sisi maọbụ kọbọ batara aka ị ga-eji e wee zụọ ụmụ lie nri ọgwụgwọ ka ọra m na kịtata bụ gboo mgbe eji tịta bụ ụtụtụ anyị ama nsị chinizie aka elu na-asị na anyị na-eche nnọọ mgbe biafra nwa bịa ee mụ biafra na anaeze chineke chineke edozigo okwu anaeze ka na-eche mgbe ọ ga-eweta ya <laughs> ọ bata ọ maghị ihe ọ kwesịrị ime n'ọhịa mhm. ka o si anyị na-ekpe ekpere ka e mee uche n'ụwa dị ka esi eme ya n'eluigwe ya enweghị etu esi eme ya so na ife niile anyị na-eme kịta kwesịrị ịbụ etu anyị ga-esi mee na ọ bụrụ na mgbe ọbụla anyị e ji wee bụrụ na anyị nwe na ozili onwe anyị ma ọ bụ na ọ nwee ka anyị si wee ọnọdụ si dị na ọbụrụzi nke Abuja na-ekwu na anyị nwe gara ekwu ọ kịta ka anyị ga-ebido ya ịdị mma afọ ga-ebido kịta ya na ihe ihe a na-ekwu okwu ya bụ na ntuli aka ọchịchị a na-eme taa nke awọọla ihe gara ịgaferela agafe n'ihi na ọ dị ugbu a ọ dị ka akụchago vootu mm-hmm. ọ ịkpọ rizọtụ apụchakwa ma aka na-ebido ebido ma anaghị ebido ebido ihe niile ụsụ mmanụ mmadụ ndị isi DSS na IGP ma amị na ndị niile gbakọrọ n'ọka ihe a gbakọrọ ha otu ihe onye ahụ ha chọrọ ka ha chọrọ onwe ihe ọzọ mana ọ bụrụ na Chineke kwe ka anyị nwekwara ike nweta rịzọlt ọzọ oge anyị agawala kparapụ ndị na-ege anyị ntị anyị ekwuburu m na nwanne anyị nwoke Maiwelesi gara gara esonye anyị na nkata mana dịka o siri dị ọ dị m ka ọ na-enwe teknọlọjikal chalenji ebe ọ nọ mana ihe anyị na-ahụ from satellite imaging ọ dịrị m ka enwebeghị ihe anyị gosiri na enwere ihe na-aganụ dịka ebe ndị anyị na-ele anya mana Nnewi mana Ọzụbụlụ mana Ọnịcha going around Obosi Ihiala axis anyị ka na-ele anya ọ bụrụ na ihe ndị ọzọ anyị hụrụ n'izuụka na-abịa abịa anyị ga-ewelite ya na nkata anyị na-akpa aga m enyefe okwu a n'aka maazị oke ụkọchukwu ka onye na-anya aka pịachiwa ya chikwuwa ya ọnụ ee na ekenedị Chukwu na anyị nwa nwere ohere ịgba nkata anyị na-ekenekwa Chukwu na ndị Anambra nwere ohere ịtụ vootu o nwere onye na-agwa anyị okwu na Fesbuk ndị otu anyị ndị ji ume okorobịa esonye bụ ife ọ na-akpọ onwe ya maazị ikenechukwu Ilechukwu ọ bụrụ onye nke ọ na-ekwu na ama atụ vootu ncha ncha na-azọta ana ewe zọwa ute Maazị a na ka ị na-azọ na-atụghị vootu ka ọ wute jụzie onwe gị ajụjụ were ile gị eze gị ọnụ e Anyị ọ na-azọ anị Igbo ọ bụrụ na nne ya ọsị na ya azọta ana ya azọ wute mụnwa na-achọ ịma na ọ wute ka ọ na-azọ ka ana ọ chọpụtazie ya mee ka ị mara mana ọ dị mma na ya chụpụrụ nwaanyị n'ụgbọ si na o rute onye ndị iro gbara gburugburu na-eche ndụ ya nche ife nji ekwe na nke a dịka okwu dịka inu ndụ ka akụ Chukwunna mere ihe ka ndị ahụ ndị uwe ojii na ndị agha mee ihe anyị tụbara ya ga aga ga-eme bụ ime ka ndị na-achọ ọgbọ aghara ndị ọchọ nga n'oku pụọ n'ụzọ ka ndị ọ masịrị na ndị kwesịrị na ndị nwere ike wee binye aka n'akwụkwọ hmm. ka ụlọ ofu ọzọ bụrụ na ọ bụrụ na anyị echekwaghị obodo anyị o nwere onye ọzọ ga-echekwara ya anambara etu esi mara Anambra mana Naijiria ma gafee Naijiria ya bụ ogodi akwa dị mma na-arụ adọrọ mma ịgba ọtọ mana ọ ifufe fee afụ ike ọkụkọ ya bụ ifufe abụrụ na n'ụdị ịtụnye aka vootu elekshọn hmm. na Anambra ma ndị agha nọ na Naijiria ma ndị isi ha nọ na Anambra ife anyị ga-achọzi ịma abụ na enwere ike imenwu ihe a ha si n'ọnya ka ha ga-eme ime ka ịtụnye aka n'ihe gbasatara ọchịchị obodo gaa nke ọma anyị ma na wuruwuru nwere ike ịdị ya maka na ọkụkọ hapụ kwọm kedu ka ọ ga-esi zoo ụmụ mana ihe dị mma omume dị mma omume anyị na-ayọ ndị na-ege anyị ntị biko nkata dị mkpa ma atụrụ vootu nke ọma ma ọ na-atụrụ nke ọma bụ kedu ka ọ ga-esi dịrị ndị Igbo mma n'ikwu okwu anyị ọtụtụ oge ma taata anyị mere ka ụnụnụkwa maka ya ọ na-agba emechakwa ya alụọ aka n'ahịara deklarashọn ebe ndị Igbo kpara ụka si nekwa ka anyị e si chọọ ka obodo anyị dị ma ọ bụrụ na anyị zọta ya ihe anyị na-azọ nwanne m nwoke Kenechukwu na-azọ ya zọta ala ọ dị mma ịnebanye nyaba ahịara deklarashọn na ọ bụrụ na ịfụbe ya anya ka ị wee mara ka nyaba ana nwere ike ịdị mgbe ịzọta ya ọ dịghị n'aka biko nyere na anyị aka ebe ọ bụla ị na-anụ ya bụ ozi anyị na-agbasa nyere anyị aka ime ka onye ọzọ nụ ya bụ nkata maka gị na onye ọzọ kpa anya bụ ụka ma chepụta nwekwa atụmatụ etu ọ ga-esi dịrị gị ezinụlọ gị na obodo gị na agbata obi gị mma ebe ọ bụla ị na-enweta pọdkast chọọ ya bụ ụka anyị na-akpa ikoro mkparịta ụka n'asụsụ Igbo ọ bụrụkwa nnọọ na Facebook gị na-afụ ya ziere anyị ozi mee ka anyị anyị mara etu ọ dị gị n'obi dịka nwanne anyị nwoke Kenechukwu na ndị ọzọ megoro ka anyị mara ihe ha bụ n'obi anyị ga-achọkwa ịma etu anyị si wee kwujọ ka anyị wee mụta ife ma ọ bụ ihe anyị amarọ ka anyị wee mụta maka na ibezimaka afa m onwe m bụ oke ụkọchukwu ndị mụ na ha nọ n'ụka tata bụ maazị Ejikeme Ọbasi maazị Kanayo Odeluga Igbe asịrị onye mara asụ ya sụọ n'ikwe na ụkọchukwu Austin Ọkigbo Igbo ya doro onye ihu mma doro onye azụ mma egbe bere ugobere nke si ibe ya ebela anyị si nkwụkwa ya biko ịnọdụ n'Anambra, Anambra ga binye aka n'akwụkwọ ka ọ dị n'oge ọzọ